ọbịa yoo ka nwa yoo ka lion ọ batago gọbanụ ni jesus aka ndị odogwu abịabago ọ mụwa ga-enyefe ike hita ya ka ị na-eme ọ yoo ka lion hita ọbịa anyị nwere nnukwu chukwu nwee ekwesu anyị nwere nnukwu chukwu nwee ekwesu nnukwu chukwu pụta ekwensu ọwala ọsọ ajọ mma na-eti gidigidi bụ ugwu eze chukwu intervention ọ bụ nnukwu chukwu chukwu na-eje anyị oli ozi emeka o ịbịa ịbịa ịbịa hija chukwu na-eje anyị ya intervention home intervention ọ home intervention anyị ga-ebio anyị ga-ebino anyị ga-ebio anyị ga-ebino anyị ga-ebio anyị ga-ebino anyị ga-ebio anyị ga-ebino anyị ga-ebino home intervention na-esuri ya yoka na marechia yoka mwam na marechia yoka jelu marechia ndị marechia kwere kwenu! yoka na saụtụ ndị saụtụ na fa kwelu ụmụ ọdụmejeje ọ bụ unu sosibe ndị chukwu were ọdịga na mmanụ obụna ịmanụ bụ ọgaranya ngadanganụ tuo ya otogwu ija hmm, fada fada hmm, fada fada hmm, fada Jizọs onye ọma egwu na ebe a achọ nke idube Jizọs afa People's Club me legal. olisa ọgwa mere echi ka anyị n'orisa! n'olisa anyị gbọba ọgwa echi ka anyị n'orisa! ka anyị ya anyị echi ka anyị ya echi intervention gwa m a eme echi ka anyị n'orisa! n'olisa ya anyị echi ka anyị n'orisa! Yo Kalayon. Nehemiah. Today, Jesus will fight you tomorrow. Let me see you shout Jesus seven times. intervention gwa m ihe a ga ka anyị kpọba n'orisa anyị kpọba orisa ọgwa ya a ga-eme ka anyị kpọba n'orisa ka anyị kpọba n'orisa anyị kpọba orisa echi anyị home intervention kwam ife echi ka anyị kpọba n'orisa anyị kpọba orisa anyị echi home intervention kwam ife anyị echi ka anyị kpọba n'orisa anyị anyị echi home intervention kwam ihe echi anyị kpọba orisa ọkwa ife echi Shida. Yoka. Today, all your days is over. All your days is over. Shout fire seven times. Home intervention, Kwame Fagemechi. home intervention kwami fa anyị gbọbọ ihe jemechi home intervention kwami fa jemechi anyị gbọbọ orisa ife this year celebration of my birthday ọ ya egwu celebrate the lion as you are rejoicing all your problem is over all your test is over tụọ jesus igwe come on. yoke akwa m this is yoke lion don't touch him i will kill you

Home intervention, Kwame Fageme.